anyị abịarago anyị bụ ndị Igbo ndị na-eme ịnyanga anyị wee wenye ọzọ I need to explain ourselves in English a little bit for the benefit of those who don't understand our language. We are here to promote our language, Igbo language and culture. We are here to resurrect it because it's dying, it's dead already. Please join us to rescue our language. If you are Igbo person, both young and adult, who don't know how to speak our mother tongue, join us. We are about to start Igbo Class World. This is the awareness so that we rescue our language and restore our respect and dignity. Please join us. Nothing bound people together more than language. As they say, speak in the same voice and language so that you move forward. Papa, okay? Ngwa, kedu akwụkwọ wetagodi akwụkwọ ka agụọ. weta akwụkwọ ada obi mba weta akwụkwọ mbọchị nke ọzọ anyị gụ maka ite naanị ọkwụ ya ọkwụ ite mm-hmm. naanị ka anyị gụ ili ka anyị ya agụzi kịta so we're going to read the 1 2 3 in Igbo language so ten is ili one to ten ili ten ili ten ili ten ili agidịgba nwa Jones wofu aka n'ọnụ mamiri na-ewere aka niile na-asụ ya n'ọnụ one ten ili ten ili kedu name ihe niile esere ese a This is drawing. We can see eloprene. What is the eloprene call in Igbo? Kedu kedu ụgbọelu kwụọnụ ụgbọelu ụgbọelu kwụọnụ ụgbọelu ụgbọelu aeroplane is called ụgbọelu try to learn one thing so that every day you learn one thing gradually you will graduate you will know how to speak Igbo you will know what's things are called in Igbo. Please join us. Bring your children, your wife, those who married to foreigner. Bring your wife. Tell them to come closer. Bring your children. Sit behind them so that they will learn. Try to uh, to explain to them. Invite everybody, your friends, to join us. Please subscribe in our YouTube channel. by name igbo anyị abịa the same name in twitter instagram igbo anyị ngwa now anyị ga-agụ ihe ọnụ n'igbo ụgbọelu wonu elopren ụgbọelu hmm. so ọ si Eh, na enwere elu iri ngwa gụọ nị ọnụ papa nnekwuru aka cheli cheli ka agịrịgba nwa gụọ gụọba nche ọnụ gụọ ya n'igbo ee eh, gụọ ya n'igbo papa atụ atọ na ọ ya agụ gụọ gụọ otu ngwa otu abụọ atọ anọ anọ ise ise isii oke nwe ịgbazinye asaa nkwakwu asatọ ite naanị iri kụọnụ nwa aka kụpụrụnụ ya ka ọ gụtazie papa ara anyị gụọ oke nwa ngwa gụọ ya gụọ e, ihe niile ọnụ e, ụgbọelu niile abụọ anọ ise sisi na asatọ naanị na kụfụrụ aka n'ike ndị bụziri mama nnekwu ọ agụ ya ile n'anya wee gụọ ya jos gụọ ya nwụchi anya wee gụọ otu abụọ atọ anọ ise isii asaa asatọ iteghete iri. kụfụ na aka n'ike mama nnekwu anyị agụtaghị ọ mụchiri anya gụọ ọnya ọnya nwa you can do it there is nothing impossible in this world teach your children your language they say that children can learn three or four languages at they go even adults those who can speak more than two languages they are intelligent very very intelligent if you can speak it then your intelligence will increase so try today you can do it never give up Don't backslide yes it's true so ire um, sky we can see the sky kedu ihe a na-akpọ kedu ihe a na-akpọ sky n'igbo sky eluigwe eluigwe ọ nwụrụ akpọ anya o nwere afọ ọzọ Urukputu kụọnụ urukputu kụọnụ aka kụọnụ aka ngwa unu agụgo ịma na anyị si na anyị ga na-agụ papa nnekwutelu abụ ah. ibe igbo kwa mbọsi nweta akwụkwọ ọka ọkaidobe wetegodi akwụkwọ ọka ọkaidobe ka unu wee mmalụ na-agụ abụ ịdị igbo oke mma gụọ abụ ịdị igbo ọ ọnụ na-agụ ọlụna ya aka ịchọ ịgụ eche m na isu o ngwa gụọ ọnụ gụsikwa ike a a b kwewere na t t t i e fi fi gi gi gbi gbi gbi ote ka nnene gbi gbi gbi hi hi hi papa nnekwu gụba na ịmụ agụ gụba ya na ịmụ agụ ya gụba ya ọkwa na oke ịnọ na o ngwa bido na ya o nye obi ka ọ gụọ ka nzukọ ya ọya ka ọ gụọ gụọ nkọwa ihe mere eme ụmụ okorobịa tiri mmọnwụ ụbọchị eke gara aga kwuonụ na okwu ụmụ ikorobịa tiri mmọnwụ kwuo na ya bịachiri mmọnwụ ụbọchị eke gara aga ụbọchị eke gara aga mmọnwụ gụrụ ha egwu mmọnwụ gụrụ ha egwu ha dum gbara egwu ha dum gbara egwu mmọnwụ chụrụ ụmụaka mmọnwụ chụrụ ụmụaka na ụmụ nwanyị ọsọ na ụmụ nwanyị ọsọ meghe na ọnụ na-ekwu okwu Azụ Azụka. Chiruka. na okwute unu ya n'ọnụ chiri ọchị. Kushi. Obi sara afere. Obi Ike. ga na ekwu m okwu ọ bụrụ ị na-akpa ihe. okwu. Ikenna kwuru okwu. Ikenna kwuru okwu. Ikenna kwuru okwu. Ikenna kwuru okwu. Ha e chụrụ mmiri. Ha chụrụ mmiri. Ihe omume. Ihe omume. Wote ka mmezie nke ahụ. Ihe omume nke nwa bụ ajụjụ anyị ajụ unu. Ọ si họrọ okwu dabara nke ọma wee mejuo ahịrịokwu ndị a which means choose the correct word to fill this uh, sentence mm-hmm. this is question ka anyị maa ma unu ga-azati ya na-aza na ọsọ onye mmanya nwenye aka elu ka anyị maa ma unu ghọtakwa ihe agụ mmọnwụ dashi egwu ụbọchị eke gara aga ọ gbara egwu ka mmọnwụ eh, gụrụ egwu ke ọ bụ nke a ga-ahọrọ mmọnwụ gwuru egwu mmọnwụ gwuru egwu kụwarụ na oke nwa aka mmọnwụ gwuru egwu chegodila agụcha ịchọbazia biko nọmba b ụmụ ikorobịa dachi mmọnwụ ụnyaahụ ụmụ ọ tiri mmọnwụ ka ọ chụrụ mmọnwụ tiri mmọnwụ kụọrụ na aka kụọ nnu ya ka o kwutelie nọmba chi mmanwụ ụmụ nwanyị ọsọ ọ chụrụ ụmụ nwanyị ọsọ ka ọ na-achụ ka ọ riri ụmụ nwanyị ọsọ ya ọsọ mmanwụ chụrụ ụmụ nwanyị ọsọ kụọ aka kụọ na aka unu na-ege unu na anyị mmiri ụtụtụ chụrụ mmiri ụtụtụ kwuru mmiri ụtụtụ chụrụ mmiri ụtụtụ unu na-aghọtakwu ya unu maara ya ka olu na onwe unu aka nọmba fi mmanwụ dachi ụmụ ikorobịa egwu gụrụ hụrụ kenke ọ bụ gụrụ ya na enweghị aka enu, ngwa kwụọrụ na oke nwa ka ọ kwutere eh, nọmba ji ikwu kadash bọọlụ gbara bọọlụ eh, gbara bọọlụ gbaa bọọlụ ke nke ọ bụ Adaobi ọ gbara bọọlụ ọ gbara bọọlụ kụọ n'aka nne m dash nri ụnyaahụ si nri ụnyaahụ siri nri ụnyaahụ kụọ nna oke nwa e kwesịrị iwenye aka mana kụzie nna ya aka unu na-emekwa ọfụma o ịkọwa ihe mere eme anyị jere akwụkwọ taa oke nke eduzi iche nke eduzi iche anyị emezie mbọsị ọzọ anyị emie mbọsị ọzọ anyị ga-akwụsị ngwa ngwa na anyị emesigo ewo anyị emesigo anyị emesigo ewo anyị emesigo anyị bụ ndị Igbo ndị na-emi ya nja anyị emesigo anyị bụ ndị Igbo ndị na-emi ya nja anyị emesigo ọ dabụla na atụzi anyị nwee ndị ọzọ ngwani sini subscribe to our youtube channel ugbu ya afaba subscribe to our youtube channel na afịa afịa bụ anyị abịa chineke n'ime na okwu igbo anyị abịa YouTube igbo anyị abịa Twitter igbo anyị abịa telegram igbo anyị abịa silva sọskraịbụ biko ngwa ngwa ka emesịa biko unu na